Foreign Service Institute, Igbo Basic Course, Unit 17. Dialogue for Listening. nna m enwe anyị nwe ekwere garị olee ihe Anyị nwere gburula unere. Ayọrị gburu aha yọ. Ee, ayọrị ayọ. Mgbashiweni ya. Isi m tighe anụ nna m aha n'ofe. Ee, tikwe ogiri Awụsa. Ọ dị mma. Aga m ime ya achọ ụchọ. Dialogue for practice with build-ups. Nna m ukwu. Nna m ukwu. Nna m ukwu anyị nwekwere garị. Nna m ukwu anyị nwekwere garị. Olee ihe anyị nwekwenere? olee ihe anyị nwekwenere anyị nwere gburula unere anyị nwere gburula unere ayọrọ bụrụ aha yọ ayọrọ bụrụ aha yọ ee eh, ayọrị ayọ ee eh, ayọrị ayọ mgbashiweni ya mgbashiweni ya iti ihe iti ihe nama nama anụ nama anụ nama esi m tiga anụ nama ahụ n'ofe m tiga anụ nama ahụ n'ofe ogiri ogiri or ogiri ogiri Hausa Hausa ogiri Hausa ogiri Hausa ee tikwi ogiri Hausa ee eh, tikwi ogiri Hausa ụchọ ụchọ or ụtọ ụtọ ịchụ ụchọ ịchụ ụchọ or ịtụ ụtọ ịtụ ụtọ ọ dị mma aga m ya achọ ụchọ mma aga m ụchọ Dialogue for practice without build-ups. Nna m ukwu, anyị nwe ekwere garị. garị. olee ihe anyị nwekwanere olee ihe anyị nwekwanere anyị nwere gburugburu unere anyị nwere gburugburu unere ayọrịgburu aha ayọ ayọrị bụrụ aha eh, ayọ ee eh, ayọrị ayọ ee ayọrị ayọ ngwa shiweni ya ngwa shiweni ya Isimtighi anụ nnam ahụ ofe Isimtighi na ofe ee tikwi ogiri Hausa ogiri Hausa ọ dị mma aga m ime ya acha ụchọ ọ dị mma aga m ime ya acha ụchọ Dialogue for comprehension. Nna m ukwu anyị nwe Ehi ihe anyị nwekwenere anyị nwere ụlọ unere ayọrịgburu aha yọ ee ayọrị ayọ ngwashiweni ya esi m tighe anụ nna m aha ofe ee tikwe ogiri awụsa ọ dị mma aga m ime ya achọ ụchọ Drill 17.1 Variation Drill on a Basic Sentence Anyị ikwene garị elili anyị ikwene elili mụ enweghịkwa m elili akwa enweghịkwere m akwa ya onweghịkwere akwa ofe o nweghịkwe n'ofe ha o nweghịkwere ha ofe unere o nweghịkwere ha unere nkwọ nwankwo enweghị ikwe n'unene tomato nwankwo enweghị ikwe na tomato unu unu enweghị ikwe tomato azụ unu enweghịkwana azụ mụ enweghịkwere m azụ aịbasa enweghịkwere m aịbasa anyị anyị enweghịkwana ibasa garị anyị enweghịkwana garị Drill 17.2, variation drill on a basic sentence. Anyị nwere gburu ụnụ. Gari anyị nwere gari ilu unere mụ enwere m gari ilu lakwa enwere m gari lakwa ha enwere ha garela akwa anụ nnama enwere ha anụ nnama la akwa ya Ọwụrụ nwere anụ nnama na akwa lee elili o nwere anụ nnama lee elili ogri o nwere ogiri lee elili anyị anyị nwere ogirili elili ịgbụrụ e anyị nwere ịgbụrụ ụlọ elili lunere anyị nwere ịgbụrụ ụlọ unere Drill 17.3, variation drill on basic sentences. Ayari burahayo. Eh, ayori ayo. Gị? Yori burahayo. Eh, ayoro mi ayo. iku mmiri ikuru mmiri ahụ eku ee ekuru m ya eku ha ekuru ha mmiri ahụ eku ee ekuru ha eku unu n'ukuru mmiri ahụ eku ị ghaghị eku isi ofe unu shiri ofe ahụ eshi ị ghaghị shiri ya o shiri ofe ahụ eshi ee o shiri ya eshi ịrụ ọrụ ọrụ ọrụ ahụ arụ ee ọ ya anụ a anụ ọrụ ahụ anụ ee anụrụ ya anụ ịvụ ede I've read I Ee, ahụrụ ya avụ. Gị? read I Ee, avụrụ m ya avụ. ahụ e, aza. ee azara m aza aza ee azara ha aza ịhụ dọkịta ahụ ha dọkịta ahụ ee ahụrụ dọkịta ahụ ya ọ hụrụ dọkịta ahụ ee ọ hụrụ dọkịta ahụ igo popo ọ gara opopo aga ee ọ gara opopo aga Drill 17.4 with possessive pronouns. Useful word. Ara. Ara. enyi nwoke gara ahịa nwa nwa nwoke gara ahịa ghe nwa nwoke gara ahịa nwanyị nwa gị nwaanyị gara ahịa ịzụ nwa gị nwaanyị zụrụ ahịa ọgọ ọgọ gị nwaanyị zụrụ ahịa epe ọgọ nwanyị zuru zụrụ epe ịra ọgọ nwanyị nwaanyị rara epe nwa m nwaanyị ọgọ nwa rara epe nwoke ọgọ nwa nwoke rara epe unere ọgọ nwa m nwoke rara unere nwa nwa nwa nwoke rara unere nwa nwa m nwa nwa m rara unere ire nwa nwa m ahịa nwa nwa rere ahịa Part B, useful word. Ocho. Ocho. Enyere m ya nna m ukwu. ya o nyere ya nna m ukwu ịzụ ọ ya nna m ukwu ya ọ ya nna ya ukwu nne ọ sịrị ya nne ocho ọ sịrị ya ha Ọ ha mmiri ocho. Anyị. Ọ zere ha nnaanyị ocho. Drill 17.5 with noun possessors. Useful word. Arego. Arego. enyi nwoke okonjo ọkụ gara ahịa nwa nwa okonjo ọkụ gara ahịa nwanyị nwanyị Njọkụ gara ahịa ịzụ nwa nwaanyị ọkụ zụrụ ahịa ara ego nwa nwaanyị ara ego zụrụ ahịa ifu ehi nwa nwaanyị ara ego furu ehi Part B. Enyere m ya nje ọkụ. Ya. O nyere ya nna ukwu nje Iweta. o wetara ya n'ukwu ọkụ, ha o wetara ha n'ukwu ọkụ, ocho o wetara ha n'ocho ọkụ. ọ dara ha n'oche njọkụ Part C ndụ zụrụ inwe mbụ bụ njọkụ epe ọkwụrụ ndụ zụrụ inwe ya bụ njọkụ ọkwụrụ inye ndụ nyere nwa mbụ nje ọkụ ọkwụrụ End of Unit 17